AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ị bịala ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ eji m obi ụtọ na-anabata gị n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị ana m asị ka onye nwe m nọnyere gị ka ọ nọnyere anyị ka anyị na-agakwa n'iru n'ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ n'ụbọchị taa emere ka isiokwu anyị bụrụ oge ịmara onwe ha oge ịmara onwe ha cheta na isiokwu anyị bụ otu mmadụ ga-esi wee ghọta onye kwesịrị ya mgbe onye ahụ hụrụ onwe ya dị ka onye tozuworo oke ihiwe ezinụlọ mgbe nwa okorobịa hụrụ onwe ya dị ka onye tozuru oke ịlụ nwaanyị nwa agbọghọbịa hụ onwe ya dị ka onye tozuworo oke ịlụ di anyị sị na ọ dị mgbe ọ ga-eru ya dị mkpa ka mmadụ abụọ ndị a mara onwe ha ma tutu oge ahụ anyị na-asị na ọ bụrụ na nwa okorobịa ahụ nwa agbọghọ nke masịrị ya ọ bụghị ụbọchị ahụ ọ hụrụ nwatakịrị a ka ọ na-enwe ike gwa ya okwu dị ka ụzọ nke anyị na-agbaso si wee dị nwa okorobịa aghaghị bụ onye banyeworo n'ekpere ịjụ Chineke ajụjụ onye ya na Chineke maliteworo ịkpa ụka na ihe gbasara ntozu oke ya na mmasị ya inwe onye inye aka mgbe ọ natara ọzịza n'aka Chineke ya enwe ike gwa nwa agbọghọbịa nke dị otu a okwu nwa agbọghọbịa ga-abụ onye ga-abakwa ụlọ ekpere ya na Chineke kparịta ụka mgbe nwa agbọghọbịa natara ọzịza n'aka Chineke ya bụrụ ọzịza nke nwere ojuju afọ ihe ọ ga-eme bụ ịgwa onye ahụ nke bụ onye ozi Chineke n'ọgbakọ nke ọ na-efe ofufe eleghị anya nwa okorobịa emeela ka onye ozi Chineke ebe ọ na-efe ofufe bụkwara onye nke a doro anya mgbe a chọpụtara na aka Chineke dị na mbịakọrịta nke mmadụ abụọ dị otu a mgbe ahụ ka nke nwaanyị ga-enwe ike gwa ndị nwe ya nke nwoke enwe ike gwa ndị nwe ya ahụna m onye m chere na ọ ga-adabara mụ na ya nne na nna abụrụ ndị ghọtara n'ezie lekwa nzọụkwụ nwa m na-atụpụ o kwesịrị ka m kwado ya mgbe nne na nna matara onye ozi nke Chineke amata ọ pụtara na ihe a na-eme edowela anya ọ bụkwa ihe a na-eme na nzuzo mgbe ahụ ka ha abụọ ga-enwe ike ịmara onwe ha ịmara onwe ha n'ụzọ dị ka nke a mgbe ahụ ka nwa agbọghọbịa nwere ike ịbịa nke nwoke a nso mgbe ahụ kwa ka nke nwoke nwere ike ịbịa nke nwaanyị nso ọ bụrụ na mgbe gara aga ọ dị mgbe ọ na-eru elee anya ka nke nwaanyị abịa n'ụlọ onye ahụ kwesịrị ịbụ nne di ya nwaanyị ya kwesịrị ịbụ nne di eleruo anyị ala leba anya na ndụ nwatakịrị ahụ otu ahụ kwa ka ọ dị mgbe nke nwaanyị kpọrọ nke nwoke sị nne na nna lekwa onye m chere na ọ bụ onye ọ ga-adabara mụ na ya ndị ahụ ga-abụkwa ndị ga-eleru anya n'ala ịmata ma ebe a nwatakịrị gaji ọ ga-atụsa ahụ ebe ahụ ọ bụ ezie na ndị nọ gburugburu abụrụlakwa ndị emere ka ha mata n'ihi na ọ dị mkpa ka ha mara ị ga-ahụkwa onye gasị ezinụlọ a kwesịrị mbanye ị ga-ahụ mgbe ọ ga-adabasị ezinụlọ nke a ekwesịghị mbanye ma ihe ndị a dum bụ ihe na-apụta ìhè ma ọ bụrụ na anyị mewe ya n'aka nke anyị na-adịghị mgbe anyị webatara Chineke n'ime ya ma dịka ntụgharị uche anyị si wee dị dịka ụmụ Chineke dịka ndị na-abịa n'iru Chineke dịka ndị ha na Chineke na-ahazi ihe ọ bụla nke dịrị ha tutu Chineke asị gị gawa ebe a ọ haziela ọtụtụ ihe tutu ya asị gị anọ m na ihe dị otu a n'ihi na Chineke anyị apụghị ịbanye n'ọnọdụ nke ga-eweta ọgba aghara mgbe ahụ ka mmadụ abụọ ndị dị otu a ga-eji wee bịa mụọ onwe ha mata ihe aṅaa ọ bụ ime nke nwoke agbaru iru nke nwaanyị agbaru iru gaa mara ụdị nne na nna o nwere mụọ otu gị na ha ga-esi wee bie n'ihi na ọ dịghị mfe imetacha ihe ga-atọ onye ọ bụla ụtọ ma nke a apụtaghị na ịhụ nwatakịrị kwesịrị ịbata n'ụlọ gị na ị ga ama ma nwa okorobịa ma nwa agbọghọbịa chetakwa na anyị dum ọ dịghị onye zuru oke mgbe ọ ruru n'ọnọdụ a anyị na-atụgharị uche n'ime ya taa ọ pụtara na ikpebiela n'ezie na ịnabatawo nwa agbọghọbịa anabatawo m nwa okorobịa na onye nwe anyị onye bi n'eluigwe kwadoro ya ma ọ bụrụ na nwa okorobịa abịa hụ nwa agbọghọ ya amasị ya ya ewere aka ya kpọọ nwa agbọghọ ahụ na-ajụghị Chineke nwa agbọghọbịa ahụ ahụ ya dịka nwaokorobịa mara mma dịka nwaokorobịa ji ego dịka nwaokorobịa ya na mmadụ kwesịrị ibi amalite unu a na-aga ya n'ụzọ nke unu mgbe ọ masịrị gị gị gaa n'ụlọ ya mgbe ọ masịrị ya ya bịa n'ụlọ gị unu amalitela ọ dịbeghị onye jụrụ Chineke ajụjụ ọ bụrụ na emesịa ahụ ihe ga-eme ka mbịakọta ghara inwe isi eleghị anya ma ọ bụ nke nwoke ma nke nwaanyị achọpụta na mpụta gara anyị ahụ mgbe ahụ anyị banyeworo n'ọnọdụ a nke mpụta gara anyị ahụ onye ọbụla hichie obi ya ka emewene ya ọ bụ ya na-akpata ọ na-eji adị mkpa ka anyị mara ihe anyị na-emeje tutu anyị na-etinye onwe anyị n'ọnọdụ a nke mpụta gara anyị ahụ n'ihi na ịmata ngwa ngwa ọ dị mfe ịsị ọ gaghị enwekwa isi karịa mgbe ezinụlọ bịakọtara n'otu asị alụọla di na nwaanyị ebighị ebi onye adọwara nke ya onye adọwara nke ya ọnọdụ dị ka nke a na-atọ Chineke ụtọ ọ dịkwanụ mmadụ ọbụla nke ṅụjuru mmiri ara afọ ọ na-atọ ụtọ ya mere tutu ọ na-eru n'ọnọdụ a dị ka anyị meworo ka amata nke ndị bekee na-akpọ kọtship o doola anya na ajụọla Chineke ajụjụ Chineke enye ọsịsa mmadụ abụọ a nwere ike ịnọkọta malite ịhazi ịmara onwe ha ime ka iwebata nne na nna n'ime ya iwebata ikwu na ibe n'ime ya ka m kwugharịa ya biko gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na mkpakọrịta na ihe ahụ nke anyị na-akpọ ịhụnanya amalitela tutu anyị akpọbata Chineke n'ime ya nramahụ pụta n'ime ya ọ na-ara ahụ ọ na-evu anyị aka ọ dịghị ihe ọzọ Chineke ga-eme n'ihi na ọ pụghị ịmanye gị ime ihe bụ ọchịchọ ya ọ pụghị ịsịkwanụ gị emena ihe bụ ọchịchọ gị n'ihi na onye nyewo gị ike nke ịhọrọ ihe kwesịrị gị biko arịrịọ m na-arịọ onye ọ bụla n'ụbọchị taa bụ tutu ị na-amalite ihe ndị a chọọ iru Chineke ọ bụrụ na ọ daba na nne na nna bụ ndị na-aghọtachabeghị ihe na-eme n'etiti mmadụ abụọ ndị a enwetụ nramahụ ebe ahụ ọ dịghị ihe mmadụ abụọ ndị a kwesịrị ime na-abụghị ịrịọ Chineke arịrịọ mee ka Chineke were aka ya hazie ma mezie ihe niile nke kwesịrị ka emezie ya ka ọchịchọ nke Chineke wee bụrụ nke ga-emezu n'ezinụlọ ahụ nke ha chọrọ ihiwe kaadị ire naanị mgbe anyị na-ewepụta ohere anyị mgbe anyị hụrụ Chineke dịka onye anyị kwesịrị ịnata ndụmọdụ n'aka ya onye kwesịrị esi anyị gaa n'iru tutu anyị eme ihe ọ bụla n'ihi na ọ bụrụ na Chineke si nke a adabala onye a kwesịrị bụ onye inye aka gị onye ụkọchukwu gị ahụ n'ọbụ ọchịchọ nke Chineke mgbe ahụ ọ dịkwa ihe ọzọ na-egbochi mmadụ abụọ ndị a ịbịaru n'ọnọdụ a dị ka anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa gịnị ka anyị sị na ọ bụ ihe a na-eme n'ọnọdụ a ọ bụ mgbe ha kwesịrị ịmara onwe ha nke ọma n'ihi na ihe ị na-ahụ na ndụ m n'ezi pụrụ ịdị iche na ihe ị na-ahụ ma ịbata n'ime ụlọ jide nke a aka biko ahapụla Chineke n'ọnọdụ dị ka nke a ka onye nwe m gọzie gị chineke ọma na-ege ntị chekụta n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 3637 224 0706 3637224 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at at yahoo dot ka anyị chekwutara gị na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ ma ugbu a n'ọnwayọ mgbe anyị ga-enye gị abụ ọma nke ga-ewuli mmụọ gị ebili jeguru na ngọzikwa ya emeghewo megide gị nna ihe niile dịkwa ike dịkwa ọtụtụ ngọzi ya na mgbahara aga m ejekwuru nna aga m ejekwuru nna aga m ejekwuru nna

aga m ejekwuru nna aga onye dị mara mma ọ na-asị m nwa nnọghachi anọ n'ụwa na n'aka ekwentị n'ime mmehie ya imesogbu ya nna onye bi n'eluigwe nwere ọnọdụ ọma ọ na-asị m ma m lọghachi aga m ejekwuru nna aga m ejekwuru nna aga m ejekwuru nna onye dị n'igwe onye bi iwe bụ bibi ebe bibi mara mma aga onye mara mma ka anyị dum lọghachi n'ime mmehie ka anyị lọkwute jizọs onye kere anyị onye ga-anabata anyị mgbe ọbụla anyị chegharịrị n'ime mmehie anyị unu emela ndị Zion Herald na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa ma na-asị ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa igbo ndị chineke gọziri otuto dịrị onye nwe anyị maka ịhụ ụbọchị ọzọ nke taa ana m ekelekwa unu maka ohere ọma nke unu nyekwa n'ime izu a dịka m kwuru anyị gaji na-anụ ihe banyere ọsịsa kraịst sara banyere mkpa nke mmadụ ọsịsa kraịst sara banyere mkpa nke mmadụ ọkpụrụkpụ isiokwu anyị gaje ịnụ taa bụ mmehie na obi amamikpe mmehie na obi amamikpe biko tupu anyị agawa n'iru hụdeta isi na ekpere ka anyị rịọ n'ebe onye nwaanyị nọ onye nwaanyị ekele dịrị gị n'izu a tụ jiri mee ka anyị pụta ịbịa nnukwu okwu nke taa biko bịa kọwara anyị mee ka anyị mata na mmehie na amamikpe bụ ihe ọjọọ ka ọ dịra n'obi anyị ka anyị wee nọta ya taa wee gwere ya kpọrọ ihe n'ime ndụ anyị mere anyị karịa ka anyị rịọrọ n'aha Jizọs Kraịst onye nwụrụ ka ọzọpụta anyị amen amamikpe n'ime ọsịsa Jizọs Kraịst sara banyere mkpa nke mmadụ nke taa anyị e ngaji gawakwa n'iru dịka m kwuru si ọ ga-adagide naanị ime akwụkwọ Matu isi ise site n'ahịrị nke atọ ruo na nke iteghete ma nke taa ga-abụ n'ime akwụkwọ Matu isi ise ahịrị nke anọ ya ebe ahụ na-asị ngozi na-adịrị ndị na-eri uju n'ihi na ha ka a ga-akasi obi ngọzi na-adịrị ndị na-eri uju n'ihi na ndị ahụ ka a ga-akasi obi ndị enyi m ma gịnị bụ iri uju ma ụfọdụ nzukọ taa ana m anụ na onwe nzukọ gị gaa ha na-enwepụta ohere a na-asị onye ọbụla bee akwa maka mmehie ya nke o mere were onwe gị kụọ n'ala bee akwa tikuha Chineke bee kụwasị onwe gị n'ala ma ka m ghọta gị ka m mee ka anyị ghọta sị na Iri uju dị iche n'ebe ibe akwa dị ọ bụ ihe mere onye nwe anyị ji si ka anyị dọwa mkpụrụ obi anyị ka anyị ghara ịdọwa uwe anyị ka anyị dọwa mkpụrụ obi anyị ghara ịdọwa uwe anyị ma taa ndị a niile na-ebe akwa ọ bụ naanị uwe ha ka ha na-adọwa ma obi ha ka jukwara n'ime mmehie na iri uju mgbe ị nọ n'ime ibe akwa ị dọwabeghị mkpụrụ obi gị ihe ị dọwara bụ naanị uwe ma Chineke chọkwanụ ka ị dọwa mkpụrụ obi gị hapụ uwe gị ma nsogbu ụka ukwuu nke mmadụ nwe taa abụghị naanị akụ nke nkụta maọbụ ndọrọ ndọrọ nke ọchịchị maọbụ ọmụmụ akwụkwọ maọbụ ego nsogbu nke anyị nwere taa bụ mmehie ọ bụ mmehie na-eme gbara mgbọrọmọgwụ ya gaa tinyechaa aka n'ime ihe ndị a niile anyị tụrụ aka ọ bụ naanị mgbe anyị chọpụtara mmehie mgbe anyị bịara bịa gwepụ mmehie anyị agaghị ịhụ obi amamikpe anyị agaghị inwe nsogbu nke ọkụ nkọta maọbụ ndọrọ ndọrọ nke ọchịchị ma bụrụ na mmehie ka dị ebe ahụ ihe ndị a niile anyị na-eme bụ ihe efu ọ bụ naanị mgbe anyị na-eri uju ka anyị na-egosi ezigbota nchegharị ma nchegharị nke anyị na-ekwukwa n'okwu ya bụ mgbe anyị dọkọtara azụ ebe mmehie dị ka anyị matakwasị na mmehie ọ bụkwa na akwụkwọ Jọn nke mbụ isi atamokwu nke anọ sị mmehie bụ imebi iwu nke Chineke ọ bụ naanị mgbe anyị kọtara iwu iri nke Chineke mgbe anyị bịara bịa dowe ya dịka onyenwe anyị jiri chọọ ya ọ bụ mgbe anyị ga-apụ n'ime mmehie na obi amamikpe mgbe ahụ ka anyị ga-apụ na nsogbu na ndọrọ ndọrọ nke ọchịchị ma ọ bụ aghọm nke niile dị n'ime obodo ma ka anyị ghọtasị na Jizọs sara sị ọ na anyị enwe obiọma ọ bụrụ na anyị enwe wezuga onwe anyị n'ebe mmehie dị anyị ga-enwe akọnuche anyị ga-ezu oke nke a ga-egosi na anya nnabatala iwu iri Chineke ọ bụ n'ihi na ụwa anabatabeghị iwu iri Chineke mere mmekpa ahụ ji dịrị taa ndị enyi m biko ka anyị hapụ ịdọka uwe anyị hapụ obi anyị Chineke na-achọ ka anyị dọka obi anyị ma hapụ uwe anyị mgbe m na-asị ịdọka obi anyị ọ bụghị gaa gwere mma tinye obi gị dọwasịa ya kama ọ bụ inwe ezigbo nchegharị si gị n'ime ala ala obi n'ihi na akwụkwọ ilu si onye na-ekwupụta mmehie ya na-arapụkwa ya ka a ga-enwe obi ebere mgbe ị na-ekwupụta mmehie gị na-arapụ ya ọ bụ mgbe ị na-adọka obi gị ma mgbe ị na-ekwupụta mmehie gị rapụghị ya mgbanwe nke na-adọka uwe gị n'ihi nke a ma Chineke chọrọ m na gị ka anyị dọka obi anyị hapụkwana uwe anyị ọ bụ naanị mgbe anyị mere nke a mgbe anyị nabatara iwu iri ụkpụrụ Chineke mgbe anyị dọkara uwe anyị mee ihe ndị a niile ọ bụ mgbe anyị nabatara iwu iri Chineke ma ọ bụrụ na anyị emeghị nke a anyị ka nọkwa n'etiti ndị na-ebe akwa na-akụ onwe anyị n'ala ọ bụ ndị a ka Kraịst si ha na-ebiri ime isi ala n'efu na-eme ka ọ bụrụ ozizi ha ozizi nke mmadụ n'ihi nke a ka anyị si n'ebe mmehie anyị nọ bịakwute ebe kraịst nọ mmehie na amamikpe ọbụla bụ nsogbu anyị nke dị taa ọbụna mgbe anyị mere nke a mgbe ahụ ka kraịst ga-abịa kasị anyị obi mgbe anyị na-eme ihe ndị a ọ ga-eme anyị anyị aghọtasị na kraịst dị mkpa n'ime ndụ anyị ọ bụ naanị ihe ndị a bụ nsogbu nke anyị nwere ọ bụghị ọkụ ọ bụghị nkụta ọ bụkwanụghị ndọrọ ndọrọ nke ọchịchị ọ bụkwanụghị ego kama ọ bụ mmehie n'ihi na dịka m kwuru ya sị na mmehie ihe ndị a niile m gosiri ebe a gara aga gbagide mgbọrọgwụ n'ime ihe ndị a niile mgbe ị nwere ihe nkụta gị gata ya n'ụzọ aghụghọ ọ gbagidela na mmehie mgbe ị nọkwa na-aga ndọrọ ndọrọ ọchịchị ga-agbuo mmadụ iji nweta ihe gị agbagidela ụkwụ na mmehie nke bụ iwu iri nke si ga egbula mmadụ mgbe ị na-aga akwụkwọ gị gị soro ndị otu nke omekome maọbụ bụ baa n'otu ọgbakọ niile dị iche iche nke arụsị abakwala otu mmehie ahụ bụ ihe mere m ji sị abụ naanị mgbe anyị hụrụ iwu iri Chineke dị ka ụkpụrụ nke gị tụrụ mmadụ abụ mgbe anyị ga-esi na nsogbu nke ụwa pụọ mgbe ahụ ka anyị ga-akasị anya obi n'ihi nke a anyị ga-ekele Chineke n'ihi na onyewe nyewe anyị ọsịsa nke abụọ nke bụ mkpa nke mmadụ nke bụ mmehie na obi amamikpe n'ihi nke a ka anyị kelesie ya ike ọ bụrụ na ọ bụ ọchịchọ gị ka anyị kele ya biko ndị enyi m hụrụ etu isi ka anyị kpee ekpere onye nwe anyị ekele dịrị gị imewo otu i jiri mee ka anyị ghọta sị na mmehie na amamikpe bụ nsogbu anyị nke ụwa nke a biko kwe ka anyị kọta ya ka anyị marakwanụ sị na ọbụna mgbe anyị si n'ime ya wezụga onwe anyị anya anyị ga-adị n'udo anyị ga-enwe obi ịdị ọcha obi ga-eru anyị ala n'ime ihe ọbụla anyị na-eme ọbụna mgbe anyị na-ehi ụra ga-emere anyị nke onye nwaanyị ekele dịrị gị n'ihi ịnụwa arịrịọ ndị a niile nara otuto n'ụzọ pụrụ iche onyenwe arịọ m ka ọ dịrị anyị otu a n'aha Jizọs amen unu anụla unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya si na-abịara unu Adventist World Radio ka ozi ya si na-abịara unu onye mgbasa ozi Peter Ikonta imeela n'oziọma nke inyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka ngọzi Chineke nọnyere gị ka mara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs imeela ọma nke taa ma narị gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa wepụ aka na mmehie ka anyị ghara inwe obi amamikpe ka anyị mee ihe dị mma wee nata ngọzi chineke imeela nwanne anyị nwoke anyị na-echekwutakwara gị n'ọbụ n'ụlọ mgbasa ozi Adventist World redio ka ozi ndị a si na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na agbagojugị anya na ọma nke gịrị taa rutena anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21 244 Ikeja Lagos Nigeria maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com na ekwentị na 070 63 637224 7224 0706 3637224 ezi enyi m imeela wee nọnyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka Chineke gọzie gị ma gọzie ndị wepụtara okwu nke taa n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo